Foreign Service Institute, Igbo Basic Course, Tone Drills, Tape 2, Section D, Drill 28, Same or Different. Ega, Ega. Different. Ega, Ega. Different. Ega. Ega! same Ega! ega! same Ega! ega! different Ega! ega! same Ega! ega! same Ega! ega! different Ịga. Ịga! different Ịga! Ịga! same drill 29 same or different ọ dị ọ dị different ọ dị ọ dị same Ọ dị, ọ dị. Different. Ọ dị, ọ Same. Ọ dị, Same. Ọ dị, Same. Ọ dị, Same. Ọ Ọ dị. Different. Ọ dị. Ọ dị. Different. Ọ dị. Ọ dị. Different. Drill 30. Say high-low or low-low. Ị ga. High-low. Ị ga. Lolo. Ị ga. Lolo. Ị ga. Lolo. Ị ga. Hilo. Ị ga. Lolo. Ị ga. Lolo. Ị ga. Hilo. Ị ga. Hilo. Ị ga. low, low. Drill 31. Say high, low, or low, low. Ọ dị. Low, low. Ọ dị. Low, low. Ọ dị. High, low. Ọ dị. High, low. Ọ dị. High, low. Ọ dị. Low, low. Ọ dị. low low ọ dị high low ọ low low ọ high low Drill 32. Say high low or low low. Iga. High low. Odi. Low low. Odi. low low ọ dị high low ị ga high low ị ga low low ọ dị high low ị ga high low ọ dị low low ị ga low low Drill 33. Say high-low or low-low. Ede. High-low. Begi. Low-low. Mme. Low-low. Enyi. High-low. Ala. Low-low. Nna. High-low. Ije. High-low. Otu. lolo. gala lolo. low otu high drill 34 say high high high mid low high high low or low low ala low low enyi high low ishi haịhaị nkwụ haịhaị ịchọ high mid ịga high low iwe high low dee low high ngwa high mid miri High mid. Drill 35. Say high high, high mid, low high, high low, or low low. ahu Low high. Uyo. High low. Epe. High high. Unu. high low atọ low high ịga low low ano, low high ịla high mid ọka high low echi high high drill 36 Say high high, high mid, low high, high low, or low low. Izu. High low. Penny. High low. Ovo. Low low. Ihu. high-high ehi low-high Ite! low-low Ili! low-high ịga high-mid aṅụ low-high ike high-high Drill 37. Say high high, high mid, low high, high low, or low low. Iwe. High mid. Nku. Low low. Gala. Low low. Ukwu. High high. Iwe. high mid ọdị. low low ebe high high ahịa high high iso low high mma high mid You have finished section D. If you have been giving oral responses, repeat section D, writing your responses. In sections E, F, G, H, and I, you are asked to respond to only the last two syllables of longer utterances. Section E. Same or different with respect to the last two syllables only. In on Isi ehi. Different. izu ehi. Ịfụta ehi. Different. izu ehi. Ọ zara ehi. Same. Saa na ehi. Afụla m ehi. different ọ wụ eji ọ dịghị eji same anyị sara eji unu zuru eji different ọ saghị eji ireghi eji same ebi m na-eji amakọ nọ na-eji same. Erere m eji, ọ ga-ize eji. Different. Ọ ga-ịsa eji, erele eji. Same. Drill 39. Same or different with respect to the last two syllables. Iru aba, o jere aba. Different. ọwụghị aba ọwa aba same ibila aba ebim na aba. same ị nọ n'aba ịga aba different uyom dịla aba njọkọ gara aba same Ijeru Aba, anyị ruru Aba. Different. Ọ dịla Aba, ejeela m Aba. Different. Amụrụ gị la Aba, ibila Aba. Same. Ịgacha Aba, anyị agaghị ije Aba. Same. Agaghị m Aba. Erubeghị m Aba. Different. Drill 40. Say high high or low high with respect to the last two syllables. Anyị chere Aba. Low high. Ị nọ n'èzí. Low high. Ire ezi. High, high. erela High, high. agala aba High, high. ejere ha aba Low, lowhai ebi m n'ezi high. eje ha aba haị haị awa ezi haị haị ọ nọ n'Aba low high Drill 41. Say high high or low high with respect to the last two syllables. Eruru m Low-high, lowhigh oshishi high high afụta low high ọ gara ọjọọ low high ịfụ ahịa high high ọ gara ahịa aga low high itele high high tena anọ low high kalaba low high ịcha acha high high You have finished section E. If you have been giving oral responses, repeat section E writing your responses. Section F, Drill 42. Same or different with respect to the last two syllables. O jere ahịa, ọ ga ahịa. Same. Jee ahịa, ọ bịara jee ahịa. Same. Zụrụ ahịa. Ọ zụrụ ahịa. Different. Ọ ga-ega ahịa. Gaa ahịa. Different. Ọwa ahịa. Adị ha n'ahịa. Same. Ihe ahịa. Ejem ahịa. different. Uyom dị ahịa? Ọ na-aga ahịa. different. Agaghị m ahịa. Ọ dị ahịa. same. Unu na-azụ ahịa. Unu ga ezu ahịa. different. Achọrọ m ịga ahịa. Achọrọ m ịga ahịa. Different. Drill 43. Same or different with respect to the last two syllables. Ọ zụrụ epe. Zụrụ epe. Different. Enyere m epe. Ọ ga-ire epe. Same. ọwa epe na azụ epe different ree epe o reela epe same agaghị m ire epe anaghị m ara epe different Zuɗepe, irarepe. Different. Yarepe, merekwepe. Same. Anyị epe, Anyị na ara epe. Different. Ọ ga-azụta epe. Ọ ga-azụọrọ m epe. Different. Unu ga-ire epe. O nwere epe. Same. Drill 44. say high high or high mid with respect to the last two syllables. Ọ aga ahịa. High mid. Ọ zụrụ epe. High high. Oh, Ọwa ahịa. High high. Zụta epe. High mid. Jaja. Hi, O nwere epe. Hi hi. Ana m ara epe. Hamid. O chere gị ahịa. Hamid. Ọ wee epe. Hi, hi. Anyị nọ n'ahịa. Hi, hi. Drill number 45. Say high, high, or high mid with respect to the last two syllables. Oshishi. High, high. Amako. High mid. Njoko. High-mid. Akwụkwọ. High-high. Gaa ahịa. High-mid. Ị gaghị. High-mid. Iteghete. High-high. Asatọ. High-mid. abụọ high mid ukuluku, high high You have finished section F. If you have been responding orally, repeat section F, writing your responses. Section G, drill number 46. same or different with respect to the last two syllables. O akwa. Ree akwa. Different. Anyị ga-ezo akwa. Aṅụọna m akwa. Same. Ịṅụ akwa. Ṅụọ akwa. different. Ọ rara akwa, saa akwa. different. Ya kwuo akwa, ọ sara akwa. different. Were akwa, zụọ akwa. Same. O hiela akwa. Anyị enweghị akwa. Different. akwa. Anyị aṅụọla akwa. Same. Shiwe akwa. Ere ha m akwa. different unu nwere akwa ya wụrụ akwa different drill number 47 same or different with respect to the last two syllables zụọ anọ ire different O elu anọ, ṅụọ anọ. Same. Erela m anọ, ọwa anọ. Same. Weta anọ, ire anọ. Different. Zụta anọ, iri anọ. different ịkwụ anọ anyị kwụrụ anọ same were anọ aṅụha hama anọ different ọ dịghị anọ kwụ anọ different Aṅụọla m anọ, ọ ga-aṅụ anọ. Same. Ọ ṅụọla anọ. O reghị anọ. Different. Drill 48. Say high high or mid high. with respect to the last two syllables. Ire akwa. High, high. Ṅụọ Mid high. Re akwa. Mid high. Aṅụọla m akwa. High high. Weta no. mid-high anyị enweghị anọ. high high erere m akwa high high ọ ṅụọra anọ mid-high iri anọ high high saa akwa mid-high. Drill 49. Say high-high, low-high, or mid-high with respect to the last two syllables. Iseji. High-high. Adileji. Low-high. Azareji. low-high, seji, mid-high, asaneji, high-high, aweji, high-high, ji. mid-high, ji. low-high, seji. mid-high. Ọ ga-eso eji high high. You have finished section G. If you have been responding orally, repeat section G, writing your responses. End of tape 2.